ụmụnne n'ime chineke ga udo nke chineke nke kachasị udo niile dịrị na n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu site na ụlọ ọrụ ndị Life world Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime ngalaba nke naijiria n'ime olugweru na n'ime baro nke dị n'ọyọ steeti ka oziọma si eru unu nso n'ogede ugbu a ọzọkwa ka nke chineke dịrị ọnụ n'ogede ugbu a n'aha jizọs amen na-ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi mmụta anyị anyị eleba anya n'akwụkwọ nsọ nke chineke dịka o si wee dị anyị ga-agụ akwụkwọ nke mbụ nke jenesis ama isi nke mbụ ga-agụ amaokwu nke ịnọ ya na akwụkwọ nke jọn isi nke mbụ amaokwu nke ịnọ na nke ise ka mbụ ụzọ gụọ jenesis isi nke mbụ na amaokwu nke anọ osi chineke wee hụ ihe ahụ ma ọ dị mma chineke wee kpaa oke n'etiti ihe ahụ na ọchịchịrị ahụ ngụọ jọn nke mbụ isi nke mbụ amaokwu nke anọ na nke ise ọsị n'ime ya ka ndụ dịrị ndụ ahụ bụkwa ihe nke mmadụ ihe ahụ wee na-amụ n'ọchịchịrị ọchịchịrị ahụ ejideghịkwa ya ka chineke were bere n'afọ ma ya gozie okwu nke ka ọ mịa mkpụrụ n'ime anyị kwana n'ezi ndụ nye anyị nghọta nke pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwanyị eme na-ịga e, n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu anyị ma isi akwa anyị ga-abụ jizọs ihe nke ụwa ọzọ jizọs ihe nke ụwa na ịga e n'iru ụbọchị nke taa akwụkwọ nsọ mere ka anyị mata na mbụ na mgbe chineke kere ụwa n'uju ya ụwa jupụtara na ọchịchịrị na-enweghị ihe mkpazi ọbụla chineke wee sị na ọchịchịrị agaghị achị ụwa o wee sị ka ihe wee dị ihe wee dị ọkụ wee dị chineke wee fụ na ọ dị mma chineke wee kpaa oke n'etiti ihe ahụ na ọchịchịrị ahụ ewee nwee ìhè n'abalị ihe kpatara na ụwa jupụtara ọchịchịrị na oge nke anyị bụ maka na ndị bi n'ụwa achọzi ihe nke chineke wee na-eso ụzọ ọchịchịrị na-eso ụzọ nke gbagọrọ agbagọ na-eso ụzọ nke ntọ na-eso ụzọ nke adịghị n'otu na-eso ụzọ nke igbu mmadụ na-eso ụzọ nke ịkpa emu na ihe ọchịchịrị pụrụ dị iche iche n'ihi na mgbe mmadụ na-aga n'ụzọ nke aka ya mgbe mmadụ na-aga n'afụghị mmadụ ibe ya n'anya na-achọ igbu mmadụ ma inwe kwuru na-achọghị ụzọ nke chineke onye ahụ apụgo n'ihe wee baa n'ụzọ ọchịchịrị na-akpatara na ụfọdụ ndị otu nzuzo niile ihe eji akpọ otu nzuzo bụ maka na ha zuru ezu ọlụ ha na-asọ ihe omume ha niile na-asọ ihe ha dị apụta ihe ha na-agazi ije n'abalị abalị bụ mgbe chineke doziri gosiri kwadoro iji mmadụ iji mee ezumike na mmadụ iji wee kwụsị ọrụ ya wee nwee ezumike ihe bụrụ mgbe mmadụ ji aga njem mgbe mmadụ ji alụ ọrụ mgbe mmadụ ji afụ ụzọ ma mmadụ wee sozi ụzọ nke gbagọrọ agbagọ kpụpụzie ụzọ nke chineke na-achọzi ụzọ nke achị aka ya ha wee n'otu nzuzo na-emezi ihe zoro ezo dị iche iche ha achọzi ihe nke chineke ma ihe ndị a mgbe ihe niile a na-aga chineke bụ onye mmeri ihe mekwana ọchịchịrị achọghị ka mmadụ kwụsị etu a n'ihi na ihe o ji wee kee mmadụ n'oyiyi bụ ka anyị wee nye ya obi ụtọ ka obi uwe na asụ ya ụsọ n'ọbụna ọfụ mmadụ wee mee ka mmadụ si na ụzọ ọchịchịrị ahụ wee pụta wee baa n'ụzọ ihe na-akpatara o ji wee nne mmadụ o ji wee nye anyị ọkpara nke ọmụ naanị ya bụ jizọs kraịst ka onye ọbụla nke nwere ntụkwasị obi na onye ọbụla nke kwenyere n'aha nke a nwee nzọpụta ọ bụ naanị ndụ a kama na ndụ nke kaji ihe a wee bụrụ ihe masị chineke na mmadụ ga-enwe ndụ n'ime ya ebe anyị gụpụtara akwụkwọ jọn jọn bụ onye nke kọwara maka jizọs kraịst wee sị na n'ime ya ka ndụ dịrị ndụ ahụ bụrụkwa ihe nke mmadụ ya na amaokwu nke ịnọ, na akwụkwọ jọn nke mbụ nke anyị gụrụ ọ bụrụ na ịbanye n'ime ya ị ga-enwe ndụ ị ga-enwe ihe ma ọ bụrụ na ị nọ n'ime ya ị ga-afụ ọnwụ ị ga-enwe ọnwụ ị ga-enwe nyanya ị ga-enwe adịghị n'otu. ị ga-enwe kwuru, ị ga-enwe ihe mkpagbu dị iche iche ị ga-enwekwa nne onye ahụ agaghịkwa na-enwe ezumike ọ sị na amaokwu nke ise ihe ahụ wee na-amụ n'ọchịchịrị ọchịchịrị ahụ ejidekwara ya ike ọchịchịrị apụghị ijide ike nke jizọs kraịst ike ọchịchịrị apụghị ikpuchie n'ihi na ihe nke chineke karịsịrị ihe nke mmadụ niile mmadụ wee bụrụzi ihe dapụ ọnụ ma mgbe chineke nyere anyị nwa ya jizọs kraịst ọ chọrọ ka mmadụ si n'ụzọ gbagọrọ agbagọ niile wee chighata wee chigharịa wee bụrụ ndị nke na-efe ya akwụnsọ wee mee ka anyị mara mgbe jizọs bịa anyị o wee sị na ya abụ ihe na-abụ ụzọ na-abụkwanye ndụ mgbe na-ajụ ihe na-ege ntị ịfụgo ihe nke chineke ịnwego ndụ nke chineke ịbanyego n'ụzọ nke a eji aba n'ụzọ ndụ ihe abụghị bụ kwesịrị ka anyị tụgharịa uche na onwe anyị ajụjụ n'ime ndụ a nke anyị bịara ibi n'ihi na ndụ nke anyị abụ nwa nta anyị a ebi n'ime ndụ nke chineke anyị o nwere ndụ nke chineke anyị onwekwara n'ihe nke chineke ọ bụ na anyị nwee ihe ndị ịma na anyị abịawo imezu dịka uche nke chineke si wee dị na ike mmadụ n'ihi na okenye mmadụ ka mmadụ bụrụ anụmanụ nke a na-egbu mbọsị omume na mbọsị iri ihe wee gburie ọ bụrụ ihe furu efu na ihe ihe eji mere ndị kama mata na ndụ nke a anyị bi bụ maka iji wee dozie ndụ nke ka dị n'iru n'ọbụna ka ndụ nke a gwụsịrị ndụ nke ebighị ebi dị n'ime kraịst ka ya malite na ndị nke kpere na kraịst jizọs mana ndị nke ekwe na ekwenyeghị ndị ahụ ga abanye dị n'ala ọkụ mmụọ mgbe na-ajụ etogharịgo echegharịgo echegharịgo ịlakwute onye kere gịnị ijegwa ya jụ gịnị ka o kere gị ibe eme n'ụwa ịnwego ihe a nke bụ ihe nke mmadụ na bụ jizọs kraịst ọ bụrụ na ị nwere ya ya ọ bụrụ na ị ka na-ebi n'ekworo ọ bụrụ na ị ka na-ebi n'iri uju na ihe mkpagbu na ihe ụkọ nke ụwa ịma na ihe nke chineke dị n'ime jizọs kraịst kọrọ gị naanị gechigharịa ma lakwute jizọs kraịst kwere na ọ ga-azọpụta gị ọ ga-azọpụta gị kwere na ọ ga-enyere gị aka ọ ga-enyere gị aka kwere na ọ ga-eme ka ị e bụrụ onye si na mweda n'ala wee kwụrụsie ike ọ ga-eme nke a n'ihi na o mere mgbe gara aga ọ dị ike ọ ka na-eme n'oge dị ugbu a naanị ihe ị ga-eme bụ ikwere na ọ bịara n'ụwa tọgbọ ndụ ya n'efu nwụọ ọnwụ n'obe nke kalvarị iji wee mee ka gị chineke dị n'udo gị chineke ọ dị n'udo inwere ihe nke chineke n'ime ya ebe ọbụla nọ n'ogede ugbu a ihe ọbụla nke na-eme n'ogede ugbu a achọ nke ịtụgharị uche achọ nke ichigharịa achọ nke laghachitekwa jizọs kraịst chineke site na jizọs kraịst onye tara gị ahụ onye nwere ọnwụ n'ihi gị ọ lago n'eluigwe ọ sị kwere na chineke kwerekwa nna m ọsị n'ụlọ nna m n'ọtụtụ ebe obibi dị ya na ya na-ala je idoziri anyị ebe obi nke pụrụ iche ka mgbe e ga-emesịa na echekọtakwa dịbịa kpọrọ anyị ịkwado otigo ịkwenyere nke a hulata isi n'ebe ọ bụla n'ogide ugbu a ka anyị kpere chineke kwupụtara ya mmehie gị site na imehie owu mana ịghọtago n'ogide ugbu a si na ịlọtagwo ọ ga-emere gị ebere ọ ga-azọpụta gị ọ ga-akacha akacha afa gị n'akwụkwọ nke ọnwụ deba afa gị n'akwụkwọ nke ndụ gị onye amụrụ ọhụụ na onye amụrụ ọzọ ka ekpere chineke chukwu ọma onye dị nsọ onye pụrụ ime ihe niile lee n'ogede ugbu a ndị oru gị ndị a ụmụ gị ndị a ndị nụrụ okwu gị ha latagwu ha chigharịgwu onye nwe anyị nụrụ ekpere ha nụrụ akwa ha nụrụ ndụka nke obi ha mere ha ebere kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke nyanya na akwụkwọ nke ihe isi ike debakwa n'afọ ha n'akwụkwọ nke ndụ ndụ nke pụrụ iche n'ime jizọs kraịst onye nwanyị mere ha ebere ka ha bụ ndị a zọpụtara bụ ndị nwere ndụ ọhụụ n'ihi jizọs kraịst onye nwaanyị emem gị onye mere nke a ekele gị ekele m chineke n'ihi gị n'ihi na site na ugbu a ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị ndụ ọhụụ na ihe ọhụụ na mmadụ ọhụụ ga-abụ nke ị ga-afụ ọchịchị ya ga-achịkwa n'ime gị ọzọ ọ bụ na matakwana na okwu ndị a si n'ụlọ ọrụ ndị Life Word redio minista abịara ụnụ unu chọọ ajụjụ ma akọ mgbaama ma okwu nkasi obi unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 081329001 11 ka udo nke chineke nke yasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi jizọs kraịst bụ onye anyị amen